Eh, ama na onye ọbụla ma afa m eh, mụnwa nọ ebe ekwu ebubu bụ comrade nze Stephen Alajemba oon jp ochi na nwata ochiri n'iru nna ya ọ dị na nwata ekwu efi ọnụ oji efi eme ọgọ incumbent traditional prime minister his royal highness igwe dr honorable engineer pastor his excellency ambassador igwe uwezuoka eze onye mepim nke izi african tallest otu onye na-ekwu m olu a osisi ka nkwụ ọkwụrụ ọka fine man without pimple ọ natara dike mma nke mbụ okwuru ọra dike erighị arịrị otigbu ụdị mkpa mana nwaanyị na-etigbu m udo dịrị na ọ ga-abalị ụnụ ụmụnna ha eh, n'ikwu itinye african man ito oge ọ na-agụdị eh, ee chineke ogologo nwana onye nyere m ama oke with it onye ọbụla toro ogo na-etofu uche all sides are egbu egbu echi old and new Christmas and new year echenta model kedu ihe gbasara ihe a na-ekwu maka sit at home sit at home ịma na mọnde adịgo jupụta ka sọnde na n'igbo akpụghị obi asị na nọkwụ ha na-eme mana ịpụta gbara ụtọ enwekwuru ego obodo dịkịta ndị bụ na ma ndị ọrụ anyị bịara ibe anyị bụ na ihe anyị nwa n'ebe ahụ anyị ọnwụsịala onye anyị nwe n'ebe anyị anwụbe anyị karịrị anyị kwụchim kwụrụ gwachim gbadata na ịgbadata na ọghụ ọghụ emelukwara mmụọ nsọ onye ọbụla na-azị anyị kwụsị sidatom ịkwụsị sidatom mgbe bụ na ahapụrụ nna anyị ebe eji ya ahapụrụ nna anyị ebe eji ya onye ọbụla akasa wepụ na oji otu ọ dịka ndụ ee kedu ihe ọzọ a na-ekwu okwu ahapụ ha na dis man now onye ọbụla akasa ebe oji asị m ihe niile bịara ebe a taa mostly my fans asị m udo ga-adịrị ha na 2022 na asị m ndị niile kwuru maka mụnwa bịa ebe a taa aga n'iru ya bụ nke ha 2022 na ebuoro ha mma na from now na chineke ga-eme ihe ịrịba mara ebe ha nọ ndị niile ji maka nwa bịa den ndị jikwara ndị ọzọ bịa ha na ntị ka ndị ha kwuru bịa wee mekwara ha amara wee gọzie ha mana mụnwa na-agọzi ndị nke kwuru maka mụnwa bịa ọ bụrụ ebuka bụ ibu ka eji anyụ ikpo nsị kama m ji agbacha dị mkpa bụ ibu ka nke bụ maịkị ma chụọta m ọkụkọ mkpụrụ akwụ si shọt m otu a nra ka m bụrụ odogwu na odogwu na-epe mpe odogwu niile maara ihe ọ na-eme na-epe mpe yes afụ dị mkpa afụ ogwogwo imi ya eh? just watch look at my nose efuru ogwogwo imi ozi nyere ndị mfụrụ n'anya 2022 bụ na n'iru bụ nke ha ogologo ndụ isi ike bụ nke ha akụnye akụ ihe enwe enwe bụ nke ha ebe ọbụla ọ nọ chineke ga-eloketi ya ihe abụọ amara m nwere imere ndị bụ ndị nke m ekele m ndị igbo niile na-achọ ihe afọ ya eri na-achọ ihe ha ga-eji apụ mmadụ mana asị m ka ha rabụ ndị bụ ndị ọnụ na-asụ nnọọ asị m na ọ ga-adịrị ụnụ mma n'aha Jizọs udo dịrị ụnụ udo dịrị ụnụ onye ọbụla nwoke nwaanyị ọbụla okenye ụmụazị lere ụnụ anya ọjọọ o ya eji ala ji eze mmiri asị m udo dịrị ụnụ nwanne m ọ ga-abalị ụnụ nwanne m ee eji ịkpọba na onye na-agba mba na-eti aka n'obi na-agwa ndị mmụọ ebe ndụ ya dị onye ọbụla na-egwu egwu ọkụkọ ọ gaghị ibi akpana n'aka maka onye ọbụla nwere aka na otele iwu megide na iji ebieriri nsị Ọsọgodi were spọnchi eji asa azụ ite saba otele sagide sacha ya gbaa ya pefum kpee nye okiri ịmụnyere e ya aka wepụta ya sie n'imi oge esi nsị nsị ekele m eh, ụnụ ọ naghị agụ ee eh, ama na onye ọbụla ma afa m Eh, mụnwa na ebe ekwu ebubu bụ comrade nze Stephen Alajemba oon jp ochi na nwata ochiri n'iru nna ya ọ dị na nwata ekwu efi ọnụ oji efi eme ọgọ incumbent traditional prime minister his royal highness igwe dr honorable engineer pastor his excellency ambassador igwe uwezuoka eze onye mepim nke izi african tallest man otu onye na-ekwu m olu a osisi ka nkwụ ọkwụrụ ọka fine man with pimple ọ natara dike mma nke mbụ okwuru ọra dike erighị arịrị otigbu ụdị mkpa mana nwaanyị na-etigbu m udo dịrị na ọ ga-abalị ụnụ ụmụnna haleluya eh, ee owezụga ịbịa abịa ha n'igwu itinye african tallest man ito ogo na agụdị ee eh, adịmayọ chineke ogologo mana onye o nyere m ama oke with bikos onye ọbụla toro ogo na-etofu uche ọ saizi egbu egwu eji new krismas and new year kedu ihe gbasara ihe a na-ekwu maka sitatu sitatu ịma ị ma adịgo jupụta ka na n'igbo akpụghị obi asịra na ha na-eme mana ah, gbara ụtọ ego obodo dị kịta ndị bụ na ma ndị ọrụ anyị bịara ibe anyị bụrụ anyị nwa n'ebe anyị ọnwụsịala onye anyị nwa n'ebe anyị anyị ka dị anyị kwụchim kwụrụ gbadata na ịgbadata emelukwana mmụọ nsọ onye ọbụla na-aza anyị kwụsị sidatum ịkwụsị e sidatum mgbe bụ na ahapụrụ nna anyị ebe eji ya ahapụ nna anyị ebe eji ya onye ọbụla akasa wepọn o ji otu ọ dị ee kedu ihe ọzọ a na-ekwu okwu ahapụ ha na dis man now onye ọbụla akasa egbe o asị m ihe niile bịara ebe a taa mostly my fans asị m udo ga-adịrị ha na 2022 na asị m ndị niile kwuru maka mụnwa bịa ebe a taa aga n'iru ya abụ nke ha 2022 na ebuoro ha mma na from now na chineke ga-eme ihe ịrịba mara ebe ha nọ ndị niile ji maka mụnwa bịa den ndị jikwara ndị ọzọ bịa ha ga ntị ka ndị ha kwuru bịa wee mekwara ha amara wee gọzie ha mana mụnwa na-agọzi ndị nke kwuru maka mụnwa bịa ọ bụrụ ebuka m ibu ka eji anyụ ikpo nsị kama m ji agbacha dị mkpa bụ ibu ka nke bụ maịkị ma chụọta m ọkụkọ mkpụrụ akwụ si shọtụ kwuo m otu a nra ka m bụrụ odogwu na odogwu na-epe mpe odogwu niile maara ihe ọ na-eme na-epe mpe yes afụ dị mkpa afọ ogwogwo imi ya just watch look at my nose efuru ogwogwo imi ozi nyere ndị mfụrụ n'anya 2022 bụ na n'iru bụ nke ha ogologo ndụ isi ike bụ nke ha akụnye akụ akụnye enwe enwe bụ nke ha ebe ọbụla ọ chineke ga-eloketi ya ihe abụọ amara m nwere imere ndị bụ ndị nke m ekele m ndị igbo niile na-achọ ihe afọ ya eri na-achọ ihe ha ga-eji apụ mmadụ mana asị m ka ha rabụ ndị bụ ndị ọnụ na-asụ nnọọ asị m na ọ ga-adịrị ụnụ mma n'aha Jizọs udo dịrị ụnụ udo dịrị ụnụ onye ọbụla nwoke nwaanyị ọbụla okenye ụmụazị lere ụnụ anya ọjọọ o ya eji ala jeze eze mmiri asị m udo dịrị ụnụ nwanne m ọ ga-abalị ụnụ nwanne m eji ịkpọba na onye na-agba mba na-eti aka n'obi na-agwa ndị mmụọ ebe ndụ ya dị onye ọbụla na-egwu egwu ọkụkọ ọ ghaghị ibi akpana n'aka maka onye ọbụla nwere aka na otele iwu megide na iji ebieriri nsị ọsọgide were spọnchi eji asa azụ ite saba otele sagide sacha ya gbaa ya pefum kpee nye okiri ịmụnyere anya ya aka wepụta ya sie n'imi oge esi nsị nsị ekele m eh, ụnụ ọ naghị agụ